akwụkwọ ozi nke James degara ndị Kraịst niile James isi nke mbụ James oru nke Chineke na nke onye nwe jesus Jizọs Kraịst na-edegara ụnụ akwụkwọ bụ ebe anyị iri na abụọ ndị nọ na mgbasa ahụ na-ekele ụnụ gụọnụ ya n'ọṅụ niile ụmụnna m mgbe ọbụla unu dabara n'ọnwa dị iche iche ebe ụnụ ma na mwapụta nke okwukwe ụnụ na-alụpụta ntachi obi maka ntachi obi lụzuo ọrụ ya ka unu wee tozuo oke duzukwa mma bụrụ ndị ọ ihe ọbụla fọdụrụ nke unu na-enweghị ma ọ bụrụ na amamihe fọdụrụ onye ọbụla n'ime unu inwe ya rịọ n'aka Chineke onye na-enye mmadụ niile n'afọ ofufo na-ataghịkwa ụta a ga-ewerekwa ya nye ya ma ya rịọ n'okwukwe ghara inwe obi abụọ n'ihi na onye nwere obi abụọ yiri ebili mmiri nke oke osimiri mgbe ifufe na-efegharị ya a na-atụlikwa ya elu n'ihi na ka mmadụ ahụ ghara iche na ọ ga-anata ihe ọbụla n'aka onye nwe anyị ọ bụ nwoke nwere uche abụọ onye na-adịghị eguzo n'otu ebe n'ụzọ ya niile maka nwanna nke nọ n'ọnọdụ dị ala nyaa isi n'ọnọdụ ya dị elu maka ọgaranya isi na emere ya ka ọ laa ala n'ihi na dịka ụsara ahịhịa ọ ga-agabiga n'ihi na anyanwụ na-awalite ifufe dị ọkụ eso ya o wee kpọnwụọ ahịhịa ụzara ya wee dapụ mma nke iru ya wee laa n'iyi otu a ka ọgaranya ga-atalatakwa n'ije ya niile ngọzi na-adịrị nwoke onye na-atachi obi n'ọnwụnwa n'ihi na mgbe a nwapụtaworo ya ọ ga-anata eze ahụ bụ ndụ nke onye nwe anyị kwere nkwa inye ndị hụrụ ya n'anya ka onye ọbụla ghara isi mgbe a na-anwa ya a na-esite n'aka Chineke anwa m n'ihi na Chineke bụ onye a na-apụghị iwere ihe ọjọọ nwaa ya ya onwe ya adịghị anwakwa onye ọbụla kama a na-anwa onye ọbụla mgbe agụ ihe ọjọọ nke aka ya na-adọkpụfu ya ewerafuo ya mgbe ahụ agụ ihe ọjọọ ahụ mgbe ọ tụworo ime o wee mụpụta mmehie mmehie ahụ mgbe o tozuru oke o wee mụpụta ọnwụ unu ekwela ka eduhie unu ụmụnna m ndị hụrụ n'anya ezi onye ọbụla na ihe ọbụla zuru oke nke e nyere enye si n'elu bịa ebe o si n'aka nna nke ihe rịdata onye ọghụgha ọbụla na-apụghị ịdị n'ebe ọ nọ ma ọ bụ onyinyo nke nchigharị na-eweta n'ihi na o zubere ya o were okwu nke eziokwu mụpụta anyị ka anyị wee bụrụ otu aha mkpụrụ mbụ nke ihe o kere eke unu matara nke a ụmụnna m ndị hụrụ n'anya maka mmadụ ọbụla bụrụ onye na-anụ ihe ọsọ ọsọ onye na-adịghị ngwa ikwu okwu na-adịghịkwa ngwa iwe iwe n'ihi na iwe mmadụ adịghị arụ ọrụ ezi omume Chineke n'ihi nke a tupu tụpụnụ inyi niile na njubiga oke niile nke ihe ọjọọ werekwanụ ya nọrọ okwu ahụ nke akụworo n'ime unu dịka n'ubi nke pụrụ ịzọpụta mkpụrụ obi unu ma ghọọnụ ndị na-eme okwu ahụ ụnụ abụkwala ndị na-anụ naanị ndị na-arafu onwe unu n'ihi na a sị na onye ọbụla bụ onye na-anụ okwu ahụ ma ọ bụghị onye na-eme ya onye ahụ yiri nwoke nke na-ekiri iru ya n'enyo bụ iru o nwere mgbe a mụpụtara ya n'ihi na o kiriri onwe ya ọ pụghịkwa ngwa ngwa o wee chezọ aha mmadụ ọ bụ ma onye nyochaworo n'ime iwu zuru oke bụ iwu nke inwe onwe ya nke na-anọgidekwa otu a ghara ịghọ onye na-anụ anụ nke na-echezọ kama ọ bụ onye na-eme eme nke na-arụ ọrụ onye a ga-abụ onye ngọzi na omume ya ọ bụrụ na onye ọbụla na-eche na ya bụ onye na-ekpere Chineke mgbe ọ dịghị akwa ire nke ya nga kama ọ na-aghọ obi ya aghụghọ okpukpe Chineke nke onye a bụ ihe efu okpukpe Chineke nke dị ọcha nke a na-emerụkwa emerụ n'iru Chineke anyị bụ nna anyị bụ nke a ileta ụmụ mgbei na ndị inyom di ha nwụrụ n'ime mkpagbu ha na idebe onwe ya na-enweghị ntụpọ site n'ụwa James isi nke abụọ ụmụnna m unu enwela okwukwe nke onye nwe anyị Jizọs Kraịst bụ onye nwe ebube n'ile mmadụ anya n'iru n'ihi na a sị na otu nwoke nke yiri mgbaaka ọlaedo na uwe mara mma nke ukwuu bata na nzukọ ụnụ ma a sị na otu ogbenye nke yiri uwe ruru unyi batakwa ọ bụrụkwa na unu elee onye ahụ nke na-eyi uwe mara mma nke ukwuu anya sị gị onwe gị nọdụ ala n'ebe a nke ọma unu wee sị ogbenye ahụ gị onwe gị guzo n'ebe a ma ọ bụ nọdụ ala n'okpuru ihe mgbakwasị ụkwụ m unu enweghị obi abụọ n'ime onwe unu unu aghọghịkwa ndị ikpe na-eche echiche ọjọọ nụrụnụ ụmụnna m ndị hụrụ n'anya Chineke arọpụtaghị ndị bụ ogbenye n'ihe nke ụwa ka ha bụrụ ndị ọgaranya n'okwukwe bụrụkwa ndị nketa nke alaeze ahụ nke o kwere nkwa inye ndị hụrụ ya n'anya ma unu onwe unu mere ogbenye ahụ ihe ihere ndị ọgaranya adịghị emeso unu dịka ha bụ ndị nwe unu ọ bụghịkwa ha onwe ha na-adọkpụrụ unu gaa ụlọ ikpe ọ bụghị ha onwe ha na-ekwuru aha ọma ahụ nke a gụrụ unu otu ọ dị ọ bụ na unu edebezi iwu nke eze anyị dịka ihe na n'akwụkwọ nsọ si kwuo hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị unu na-eme nke ọma ma ọ bụrụ na unu ele mmadụ anya n'iru ọ bụ mmehie ka unu na-eme n'ihi na iwu ahụ na-atụ unu mmehie unu n'anya dịka ndị njehie n'ihi na onye ọbụla nke ga-edebe iwu ahụ dum ma ọ sụọ ngọngọ n'otu ihe emewo ya ka ọ bụrụ onye ikpe iwu ahụ niile mara n'ihi na onye ahụ nke sere akwala iko ọ sịkwara egbula mmadụ ma ọ bụ na ịkwa iko ma ị na-egbu mmadụ ịghọwuo onye njehie iwu na-ekwu n'otu a na-emekwa n'otu a dịka ndị agaji were iwu nke inwe onwe onye kpee unu ikpe n'ihi na ọ bụ ikpe nke ebere na-adịghị ya ka a ga-ekpe onye na-emeghị ebere ebere na-anyara ikpe isi uru gịnị ka ọ bara ụmụnna m ma ọ bụrụ na onye ọbụla sị na o nwere okwukwe ma o nweghị ọlụ okwukwe ahụ pụrụ ịzọpụta ya ọ bụrụ na nwanna nwoke ma ọ bụ nwanna nwaanyị gba ọtọ na-enweghịkwa ihe oriri ga-ezuru ya kwa ụbọchị ma otu onye n'etiti unu si ha labanụ n'udo na ọkụ rijikwanụ afọ ma unu enyeghị ha ihe na-akpa arụ ha uru gịnị ka ọ bara ọ ọbụna otu a okwukwe ma ọ bụrụ na o nweghị ọlụ ọ bụ ihe nwụrụ anwụ n'onwe ya ma otu onye ga-asị gị onwe gị nwere okwukwe mụ onwe m nwekwara ọlụ gosi m okwukwe gị ma ọlụ gị adịghị ya mụ onwe m ga-esitekwa n'ọlụ m gosi gị okwukwe m gị onwe gị kwere na Chineke bụ otu ị na-eme nke ọma ndị m ọjọọ kwekwara wee kụja ma ị na-achọ ka ị mara gị mmadụ efu na okwukwe bụ ihe na-adịghị alụpụta ihe ma ọrụ adịghị ya esite n'ọrụ gụọ Abraham nna anyị n'onye ezi omume mgbe ọ chụrụ Isak nwa ya nwoke n'elu ebe ịchụ àjà ihuwo na okwukwe ya soro ọrụ ya lụkọ ọlụ esiterekwa n'ọrụ ahụ mee ka okwukwe ahụ zuo oke e wee mezu ihe dewo n'akwụkwọ nsọ nke na-asị Abraham wee kwere okwu Chineke e wee gụọ ya nye ya n'ezi omume e wee kpọọ ya enyi nke Chineke unu ahụwo na a na-esite n'ọrụ gụọ mmadụ n'onye ezi omume ada esitekwa naanị n'okwukwe ma n'ụzọ dị otu a esitekwa n'ọrụ gụọ Rehab bụ nwaanyị na-akwa iko n'onye ezi omume mgbe ọ gbabatara ndị ozi ahụ wee zipụ ha n'ụzọ dị iche n'ihi na dịka arụ bụ ihe nwụrụ anwụ ma mmụọ adịghị ya ọ bụ na otu a okwukwe bụ ihe nwụrụ anwụ ma ọrụ adịghị ya James isi nke atọ unu aghọrọ ọtụtụ ndị ozizi ụmụnna m ebe unu matara na anyị ga-anata ikpe ka ukwuu n'ihi na anyị niile na-asụ ngọngọ n'ọtụtụ ihe ọ bụrụ na onye ọbụla asụghị ngọngọ n'okwu onye a bụ nwoke tozuru oke bụrụkwa onye pụrụ ịkwa arụ ya dum nga ma ọ bụrụ na anyị etinye bredro ịnyịnya anyị n'ọnụ ha ka ha wee kwenyere anyị anyị na-echegharịkwa arụ ha dum lee ụgbọkwa ọ bụ eze na ha dị ukwu otu a oke ifufe na-efegharịkwa ha ma ụmara isi ụgbọ dịkarịsịrị nta na-echigharị ha ebe ọbụla uche onye isi ụgbọ na-achọ otu a ire bụkwa ihe nta dị n'arụ ọ na-anyakwa isi oke ihe lee otu oke ọhịara ukwuu bụ nke ọkụ dịkarịsịrị nta na-eme ka o nwuru ọkụ ire bụkwa ọkụ bụ ụwa ahụ nke ajọ omume ire na-eguzo n'etiti ihe niile dị anyị na-arụ dịka ihe na-enye arụ dum ntụpọ nke na-afụnwukwa ihe na-aga dịka mụrụ ya ọkụ ọkụ ala mmụọ bụkwa ihe na-afụnwu ire ahụ ọkụ n'ihi na aha niile ọbụla nke anụ na anụ ufe nke ya na-akpụ akpụ na ihe dị n'oké osimiri ha niile ka ihe a kpọrọ mmadụ na-emeju anya o mejuwokwa ha anya ma ọ dịghị onye ọbụla n'etiti mmadụ pụrụ imeju ire anya ọ bụ ihe ọjọọ nke na-adịghị eguzo n'otu ebe ọ bụ ihe jupụtara n'ire agwọ na-eweta ọnwụ ọ bụ nke a ka anyị ji na-agọzi onye nwe anyị bụ nna anyị nke a ka anyị jikwa na-agbụ mmadụ ọnụ ndị ekeworo dịka oyi Chineke si dị n'otu ọnụ ahụ ka ngọzi na ọbụbụ ọnụ si pụta ụmụnna m o kwesịghị ka ihe ndị a dị otu a isi iyi na-esi n'otu ọnụ ahụ sụpụta mmiri na-atọ ụtọ na mmiri na-elu ilu ụmụnna m ọ ga-abụ na osisi fig pụrụ imi oliv ma ọ bụ na osisi vaịn pụrụ imi fig mmiri nnu apụghịkwa ịsụpụta mmiri na-atọ ụtọ onye bụ onye amamihe nke na-aghọtakwa ihe n'etiti unu ya site n'ibi obiọma ya gosi ọrụ ya niile n'ime ịdị nwayọ nke amamihe ma ọ bụrụ na unu nwere ekworo dị ilu na ịkpa iche iche n'obi unu unu anyala isi unu ekwukwala okwu ụgha megide eziokwu amamihe a abụghị amamihe nke na-esi n'elu data kama ọ bụ nke ụwa bụrụkwa nke mkpụrụ obi mmadụ na-achị bụrụkwa ihe ndị mmụọ ọjọọ na-ezi n'ihi na ebe ekworo na ịkpa iche iche dị n'ebe a ka ịgba aghara na omume niile ọbụla nke na-adịghị mma dị ma amamihe ahụ nke si n'elu bịa buru ụzọ dị ọcha emesịa ọdị udo nwee obi ọma na-ekwenye okwu nke ọma jupụta na ebere na ezi mkpụrụ na-enweghị obi abụọ na-enweghị iru abụọ ma ọ bụ mkpụrụ nke ezi omume ka ndị na-eme udo na-agha n'udo James isi nke anọ olee ebe ibu agha si bịa olee ebekwa ịlụ ọgụ si bịa bụ nke dị n'etiti unu ọ bụghị n'ebe ahụ bụ ihe ụtọ niile unu nke na-ebu agha n'ihe niile dị unu na-arụ ka ha si bịa agụụ na-agụ unu ma unu enweghị unu na-egbu mmadụ na-ekwokwa ekworo unu apụghịkwa ịhụ ihe unu chọrọ unu na-alụ ọgụ na-ebukwa agha unu enweghị n'ihi na unu arịọghị unu na-arịọ arịrịọ ma unu adịghị anata ihe n'ihi na unu na-arịọ n'obi ọjọọ ka unu wee mefuo ya n'ihe ụtọ niile unu unu ndị na-akwa iko unu amataghị na ịbụ enyi nke ụwa bụ ịbụ onye iro nke Chineke ya mere onye ọbụla nke zubere ịbụ enyi nke ụwa na-edo onwe ya onye iro nke Chineke ma ọ bụ unu na-eche na ihe na n'akwụkwọ nsọ na-ekwu okwu n'efu agụụ anyị na-agụsi mmụọ ahụ ike n'ụzọ ekworo bụ mmụọ nke o mere ka o biri n'ime anyị ma ọ na-enyekarị amara n'ihi nke a ihe dewo n'akwụkwọ nsọ si Chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara ya mere doo n'onwe unu n'okpuru Chineke ma guzogide na ekwensu ọ ga-agbapụkwa n'ebe unu nọ bịaruonu Chineke nso ọ ga-abịarukwa unu nso meenụ ka aka unu dị ọcha unu ndị mmehie mekwanụ ka obi unu dị ọcha unu ndị nwere uche abụọ unu anya rụkwanụ uju kwakwanụ akwa ka ọchị unu ghọọ iru uju ka ọṅụ unu ghọkwa mgbarụ iru wedanụ onwe unu n'iru onye nwe anyị ọ ga-ewelikwa unu elu ụmụnna m unu ekwutọrịtala ibe unu onye na-ekwutọ nwanna ya maọbụ na-ekpe nwanna ya ikpe ọ na-ekwutọ iwu na-ekpekwa iwu ikpe ma ọ bụrụ na ị na-ekpe iwu ikpe ị bụghị onye na-edebe iwu kama ị bụ onye ikpe ya naanị otu onye bụ onye na-enye iwu bụrụkwa onye ikpe bụ onye ahụ nke pụrụ ịzọpụta n'ịla ihe n'iyi ma gị onwe gị bụ onye gị onye na-ekpe onye agbata obi gị ikpe geenụ ntị ụnụ ndị na-asị taa ma ọ bụ echi ka anyị ga-aga obodo a nọkwa n'ebe ahụ otu arọ zụkwa ahịa ritekwa uru ma unu bụ ndị na-amata ihe ga-eme echi ndụ unu bụ gịnị n'ihi na unu bụ alụlu nke na-apụta ihe nwa oge emesịa o wee pụọ n'anya ma nke kwesịrị unu ka unu kwuo bụ a sị na onye nwaanyị chọrọ anyị ga-adị ndụ mekwu ihe a ma ọ bụ ihe ahụ ma otu ọ dị unu na-anya isi n'oke okwu unu ịnya isi niile dị otu a bụ ajọ ihe ya mere onye matara ime ihe ọma ma o meghị ya ọ bụrụ onye ahụ mmehie James isi nke ise geenụ ntị unu ndị ọgaranya kwa akwa tikwanụ mkpu n'ihi ịhụju anya niile unu nke na-abịakwasị unu akụ unu erewo ure uwe niile unu aghọwokwa ihe nla ripịaworo ọlaedo unu na ọlaọcha unu agbọwo nchara nchara ha ga-abụrụkwa unu ihe ama ọ ga-eripịakwa anụ arụ unu dịka ọkụ unu kpadoro akụ unu na mgbe ikpeazụ lee ụgwọ ọrụ nke ndị ọrụ ndị biri ọka n'ubi unu nke unu jidere na mmegbu na-eti mkpu iti mkpu nke ndị ahụ ndị were ihe ubi unu abawo na ntị onye nwe usuu niile nke ndị agha unu biri n'oke oriri na ọṅụṅụ n'elu ụwa dịkwa ndụ ọjọọ dịka ọ na-atọ arụ unu ụtọ unu zuru obi unu n'ụbọchị ogbugbu unu mara ikpe unu gburu onye ezi omume ahụ ọ dịghị edo onwe ya imegide unu ya mere ụmụnna m na-atachi na ogologo ntachi obi ruo ọbịbịa nke onye nwe anyị lee onye ọrụ ubi na-eche mkpụrụ dị oke ọnụ ahịa nke ala na-atachi ogologo ntachi obi n'ebe ọ dị ruo mgbe ọ ga-anata mmiri ozuzo mbụ na mmiri ozuzo ikpeazụ unu onwe unu na-atachikwa na ogologo ntachi obi meenụ ka obi unu guzosie ike n'ihi na ọbịa nke onye nwe anyị dị nso ụmụnna m unu atamụrịtala megide onwe unu ka e wee ghara ikpe unu lee onye ikpe anyị na-eguzo n'iru ọnụ ụzọ ụmụnna m natanụ ndị amụma ahụ bụ ndị kwuru okwu n'aha onye nwe anyị dịka ihe ilere anya nke ịhụju anya na nke ogologo ntachi obi lee anyị na-akpọ ha ndị ngọzi dịrị bụ ndị tachiri obi unu nụrụ ihe banyere ntachi obi nke Job hụkwa ihe onye nwanyị zubere na onye nwanyị bụ onye nwere ọmịiko rinne nwekwa obi ebere ma nke kachasị niile ụmụnna m unu aṅụla iyi unu ejila eluigwe ma ọ bụ ala ma ọ bụ ihe ịṅụ iyi ọbụla ọzọ ṅụọ iyi kama ka ee unu bụrụ ee ka ee e unu bụrụkwa ee e. ka unu wee ghara ịdaba n'okpuru ikpe ọ dị onye ọbụla n'etiti unu na-ahụju anya ya kpee ekpere ọ dị onye ọbụla nwere obi ụtọ ya bụọ abụ ọma ọ dị onye ọbụla n'etiti unu nke arụ ya na-adịghị ike ya kpọọ ndị okenye nke nzukọ kraịst ka ha bịakwute ya ka ha kpekwa ekpere n'isi ya na-ete ya mmanụ oliv n'aha onye nwe anyị ekpere nke okwukwe ahụ ga-azọpụtakwa onye ahụ arụ na-adịghị ike onye nwe anyị ga-emekwa ka o bilie ọ bụkwa na o mehieworo a ga-agbaghara ya mmehie ahụ ya mere na-ekwupụtanụ mmehie niile unu gwarịta ibe unu na-ekpekwa ekpere n'ihi ibe unu ka e wee mee ka arụ dị unu ike arịrịọ nke onye ezi omume dị ike nke ukwuu n'ịlụso ọrụ ike ya Elaija bụ mmadụ yiri anyị na-arụ ya o wee kpesie ekpere ike ka mmiri ghara izo mmiri ezoghịkwa n'ala arọ atọ na ọnwa isii wee kpee ekpere ọzọ eluigwe wee nye mmiri ozuzo ala wee mịa mkpụrụ ya ụmụnna m a sị na onye ọbụla n'etiti unu si n'eziokwu jehie ma otu onye wee mee ka o chegharịa ka ọ maa na onye meworo ka onye mehie si na njehie nke ụzọ ya chegharịa ga-azọpụta mkpụrụ obi n'ọnwụ ọ ga-ekpuchikwa ọtụtụ mmehie